anyị atụgo n'ogbe n'ụlọ ọrụ na nkwado ndị maazị UC nwanne m ị gaghị ebere ive ihe ga-eme nna nwatakịrị nwoke kedu afa gị Samuel nwanne m ife onye na-akụ n'ụgbọ a ihe ebere ive ya bụ ihe hmm? onye nke ọzọ na onye nke onye nke na ume ume adịchaghị ya ọfụma eh? ume adịchaghị ya ọfụma ngwa chebiri m hmm? chebiri nke ofu ka ya bụ ihe si were aga nwanne m ọ dị ndị a ka anyị kwesịrị na-eme gịnị ị na-enye nkwado hmm? so we we sponsor is for um, sports festival I know that you can do well okay watch it out If ka si adị que é canal de Cuba. De Cuba, xerinho. Mm-hmm.